I get this man to load their camps. Eh, Then my advice, Bob, I move go to Imoria. Onye ọbụla try kwala anyị gba anyị egbe na anyị demolish ọya onye ọbụla try kwala ịgba anyị egbe we never go unpunished. The people of Eziama Olo in Ezago, Enugu State have woken up. The king of the community, His Royal Highness Alfred Agana, he has organized the youth of the village. And through the help of the members of the community who are well-to-do, they have been able to acquire sophisticated everything, including a motorcycle, which they are going to be giving to all the volunteers for them to carry out their security duty in the village. For some time now, the village has been facing serious insecurity, coming from Fulani herdsmen, from armed robbers, those who are hiding in the bushes to carry out these security threats to the village. Now, according to the king of the village, he said that they are marching straight into the bushes to chase out all these criminals. Anywhere they are, they are come, they are going to burn them down and they're going to destroy everybody. According to him, he said that whosoever is going to stand on their way to stop them, that they are going to crush the person. I want you guys to watch the video and hear from the horse's mouth. Thank you. Okay, Deacon. Yeah, um, now, I'm from Royal Highness, Ibrahim Odadam. ọmụnwa na-ekọdineti unu ana m ah, ekele unu na quick respọns unu respondụ ihe mkpọkọrọ unu bụ ka anyị malụ ihe na-eme na be anyị nnekwa anyị hụ na anyị ebuone anyị ebuone one anyị mmadụ na be anyị na anyị n'olu na amaghị ụmụnwaanyị anyị na-eje ahịa na-agba na ụzọ chinekwe agba ụzọ na egwu na-apịaghị anyị ndị dị etu anụwa nọ ndecha ebe anyị anyị chọrọ iweta full stop to dat. anyị chọrọ imove now to bush ka anyị jee malụ nke ọnwụ ngwa ndị ọnwa na-abịa akwụrị ndị be anyị na-anọ ndị ọnwa na-abịa akwụrị ndị be anyị ka anyị mara ebe ha nọ ha nọghị n'eluigwe ha nọ ndị si awa teretịrị teretịrị anyị abụ ha nọ ha na-abịa sọve ụzọ mee sọvaransị chekuo na ụzọ adịkwa mma akwụkwọ na ụzọ adịghị mma na ha abụ mbịa akwụkwọ na ụzọ dị mma ọ bụrụ na ya nọghị ọrụ ha abịa mewe nke ha so for that anyị ga-edismantle their camps then my advice bụ anyị move kwetu ime ọhịa onye ọbụla traikwala anyị gba anyị egbe na anyị demolisi ọya ahụ onye ọbụla kwara ịgba anyị egbe we never go go go we never go unpunished ebe ọbụla ndị ha nọkwaba anyị anyị ga-adịsi ọ na anyị dismount all their camps ha ga-esi na be anyị pụọ so ekelere m unu anyị were enough for logistics anyị ji arụ ọrụ a ndị be anyị na-asọpọtụ anyị mere ike anyị nekwa ya n'ihe ebe a nụwa anyị enwego enough mgbọ mgbọ 300,000 bụ ihe anyị gotere six packets n'ọnụ 50 50,000 naira then anyị ga-eke mbọ na anyị ga-agba fuel na ọbụla bịa ka na-agba fuel ndị na-eji ọrụ a niile awụmejupụtakwa motos ndị na-elidi ọpụreshọnal n'ụtụ a tawo may 7 2024 eh, ọdụ motorcycles na-aga na-aga ọrụ a na-agbanye ncha fuel na a na-efil ncha a na-efil tank of all the machines ya ọgwa drinks mmanya ebutere fọ ndị na-eje ọla vidiyo anụnwa m postu kịta na mbụ kọnsain ihe ahụ ogbu postu ọ bụrụ na ị wọchịa kemgbe last two weeks and last week ndị anọnaba anyị na-agba egbe na-emerụsi ndị mmadụ arụ ma ndị nke egbugoro egbu based on na o were obere ishu ndị fulani na ndị be anyị were amaghị mma ofu e fulani ka egbu ndị agwa ha ncha niile gbaa ọsa disapia ọ bụghịzi ọya afọ maha na ndị a jere enforce ya asef na chieta azụ erezi na-egbu ndị mmadụ ọkacha n'abalị emegidekwuzie ha e mee kwuzie mana day time ma ndị ha aga saịdị ụmụrụ ọkpa ọ ma n'ime olu ma saịdị ndị agụ so ihe ahụ ataki abịazịa karịzịa so e wee bawaziela ndị native doctors niile na-arụ ọrụ n'olu and other places anọ around ha rụba ọrụ n'isi ndị mmadụ ozugbo nje ndị dugwuri ntị ego ọrụ a ndị akịta na ịfụ front okịta na na-alụsigo ọrụ kwadosie ihe niile spiritual kpọpụtazi ha so onye akịtara nkwanụ mbụ igwe ahụ na n'igwe agana ya igwe mkpume mmadụ ga na ya igwe afọ dị agana ị na ya n'elu n'akụkụ chi ya narị ya afọ nọ pịso ya bụ ihe dị ebe ahụ so onye abịa ha bịa kwuo openly na aka ya adọkwana ife ahụ ndị ahụ na-eme and for that reason na ndị sekuriti ya bụ ọrụ ihe eji egosiri egbe ndị e na-egosi ebe a kịta na a na-akwadosigo the whole ndị ndị ya mbụ olu niile nọ in diaspora ndị niile nọ mgbago ma ndị nọ South Africa ndị other places timu op kịta na-anụ kwado ndị ọfụma so ndị nke kịta na-anụ bụ ndị afụrụ anya so mana ha na-aga dị atak kịta na-anụ in full force ịchụpụ ndị ahụ entirely from this community so ihe nji ekwuru ihe akịta na maka atụ osi na-ekwu na gọọmenti ka ọ dị ọrụ ịhapụ gọọmenti ndị a waipụ obodo unu so ọ dị mfe nwafe ihe mere na ihe amụfu efu ọ na-achọ ka egbusisi ụmụ nwoke niile nọ n'ihe amụfu mana aha ka eji wugharị restọọ kọl nke ọsịsọ ọ bụrụ na ọ bụghị ya kịta na mbe fọ gị na-aghọta ife na-eme na enwe ike ndị egburu ihe dịka ebe mmadụ 50 n'olu so mana kịta na nkịta agawa kaụnta ha ya makwa na mmadụ nọkwa now this is the way forward this is very very commendable the king of eziama olo may god bless you this is the way forward at least when the government failed to protect the life and properties of the citizen It is now the duty of the citizen to defend themselves. You can't just fold your arm and allow someone to come down all the way from the north, come and be terrorizing your village. This is the way forward. Any other king, especially in Enugu State, because for some time now, Enugu State have been facing serious security challenges coming from these so-called Fulani herdsmen. Now, if you know you are a king in anywhere in this Igbo land, and you are very sure that you are not compromised because most of these kings are some of them are compromised that is why they are even the one aiding these fulani herdsmen to enter into these into these villages in the name of giving them land to carry out their their cattle rearing in the name of fruga so if you know that you are a king in Igbo land that you are not you don't have a hand in all these things going on it is better for you to also do like this what this king did now it is better for you to also show that you are not compromised like others. Follow the footstep of this king, His Royal Highness Alfred Agana. This is very commendable. At least to protect your own self, protect your life. This is way forward. Thank you guys.